n'otu ụbọchị izu ike mgbe jizọs na-agafe n'ubi a kụrụ ọka ndị na-eso ụzọ ya malitere ịghọrọ ụfọdụ n'ime ogbe ọka ndị ahụ na-amazụ ha n'aka ma na-ata ha ụfọdụ ndị farisii sịrị gịnị mere unu ji na-eme ihe megidere iwu n'ụbọchị izu ike jizọs zara ha sị ọ bụ na agụta ihe david mere mgbe agụụ gụrụ ya na ndị so ya otu o si banye n'ụlọ chineke were achịcha ya e na-eche n'ihu ya nyetụkwa ndị ya na ha so achịcha nke onye ọbụla na-ekwesịghị ịta ma ọ bụghị naanị ndị nchụaja mgbe ahụ ọ gwara ha sị nwa nke mmadụ bụ onye nwe ụbọchị izu ike n'ụbọchị izu ike ọzọ ọ banyere n'ụlọ ekpere na ezu ihe otu nwoke nọ ya onye aka nri ya kpọnwụrụ akpọnwụ ndị farisii na ndị ode akwụkwọ na-achọ ihe a ga-eji bo ya ebubo ya mere ha lekwasịrị anya ịhụ ma ọ ga-agwọ ọrịa n'ụbọchị izu ike ma ebe ọ maara ihe a na-ezue n'obi ha ọ kpọrọ nwoke ahụ nke aka ya kpọnwụrụ akpọnwụ sị ya bilie bịa guzoro n'etiti ebe a nwoke ahụ pụtara bịa guzoro ebe ahụ mgbe ahụ Jizọs sịrị ha ka m jụọ ọnụ. gịnị ziri ezi na iwu ime n'ụbọchị izu ike ọ bụ ime ihe ọma ka ọ bụ ime ihe ọjọọ ịzọpụta ndụ ka ọ bụ ịla ndụ n'iyi mgbe ọ lesịrị ha niile anya gburugburu ọ sịrị ya setịpụ aka gị o mere nke a aka ya dịkwara mma ọzọ ha were iwe nke ukwuu ma malite na-ekwurịta n'etiti onwe ha ihe ha nwere ike ime Jizọs n'ụbọchị ndị ahụ ọ rigoro n'elu ugwu ikpe ekpere ọ nọrọ abalị ahụ niile na-ekpe ekpere nye Chineke mgbe chi ọ kpọrọ ndị niile na-eso ụzọ ya site n'ime ha họrọ mmadụ iri na abụọ ndị ọ kpọrọ ndị ozi ya Simon onye kpọrọ Pita na Andrew nwanne ya James John Philip Bartolomi Matthew, Thomas, James nwa Alfias, Simon onye na-akpọ Zilọt Judas nwa James na Judas Iscariot onye rara ya nye ya na ha redatara gaa n'ebe a igwe ndị na-eso ụzọ ya na oke igwe mmadụ sitere na Judia na Jerusalem nakwa obodo dị na nsọtụ mmiri nke taya na saidon ndị bịara ịnụrụ okwu ya na ka ọ gwọọ ha ọrịa ha a gwagwara ọtụtụ ndị mmụọ na-adịghị ọcha na-esogbu igwe mmadụ ahụ gbalịrị imetụ ya aka n'ihi ike dị ukwuu si ya na ahụ na-apụ na-agwọ ha niile o weliri anya lee ndị na-eso ụzọ ya si ha Nkọzi na-adịrị ụnụ bụ ndị ogbenye n'ihi na alaeze Chineke bụ nke unu Nkọzi na-adịrị ụnụ ndị agụụ na-agụ ugbu a n'ihi na ụnụ ka afọ ga-eju ngọzi na-adịrị ụnụ ndị na-ebe akwa ugbu a n'ihi ụnụ ga-achị ọchị ngozi na-adịrị ụnụ mgbe ndị mmadụ na-akpọ ụnụ asị mgbe ha na-achụpụ ụnụ na-akparị ụnụ na-ajụ aha ụnụ n'ihi nwa nke mmadụ ṅụrịa na ọṅụ ma wụliekwanụ elu n'ihi ọṅụ n'ụbọchị ahụ ihi na ụgwọ ọrụ ụnụ dị ukwuu n'eluigwe n'ihi na otu a ka ndị nna nna ha mesoro ndị amụma ma ahụ na-adịrị ụnụ ndị ọgaranya n'ihi na unu eketala nkasi obi unu ahụ na-adịrị ndị afọ juru ugbu a n'ihi na agụụ ga-agụkwa unu ahụ na-adịrị ndị na-achị ọchị ugbu a n'ihi na unu ga-eru uju bee akwa ahụ na-adịrị unu mgbe ndị mmadụ niile na-ekwu okwu ọma gbasara unu n'ihi na otu a ka ndị bụ nna ha mesoro ndị amụma ụgha ma ana m agwa unu ndị na-ege m ntị ụnụ ndị iro unu n'anya mekwaranụ ndị kpọrọ ụnụ asị ihe ọma gọzienụ ndị na-abụ ụnụ ọnụ ma kpekwaranụ ndị na-akparị ụnụ ekpere ọ bụrụ na onye ọbụla maa gụra n'otu ntị tụgharịara ya ntị gị nke ọzọ ọ bụrụkwa na onye ọbụla nara gị uwe ahụ gị nyekwa ya uwe ime ahụ gị nye onye ọbụla rịọrọ gị ihe ọ bụrụkwa na mmadụ ewere ihe bụ nke gị agaghị ịnapụta ya ka unu si chọọ ka ndị mmadụ meso unu sitekwa n'otu a na-emeso ha ọ bụrụ naanị ndị hụrụ unu n'anya ka unu na-ahụ n'anya gịnị bụ uru unu n'ihi na ọbụladị ndị mmehie na-ahụkwa ndị hụrụ ha n'anya n'anya ọ bụrụkwa naanị ndị na-emere unu ihe ọma ka unu na-emere ihe ọma gịnị ga-abụ uru unu n'ihi na ndị mmehie na-enyekwara ndị na-enyere ha aka aka ọ bụrụkwa na ụnụ agbazinye naanị ndị nwere ike ịkwụghachi unu ihe gịnị ga-abụ uru unu n'ihi na ndị mmehie na-agbazikwa ndị mmehie ibe ha na-atụ anya ka a kwụghachikwa ha n'ozuzu oke hụnụ ndị iro unu n'anya na-emekwa ezi ihe nye ha gbazinyenụ ndị nọ na mkpa ihe ha chọrọ na-eleghị anya na ha ga-akwụghachi unu mgbe ahụ ụgwọ ọrụ unu ga-adị ukwuu unu ga-egosikwa na unu bụ ụmụ nke onye kasị ihe niile elu n'ihi na ebere ya na-adịrị ndị ajọ omume na ndị na-enweghị mmụọ ekele n'ime ha nwee na obi ebere ka nna unu si nwee obi ebere unu ekpela ndị ọzọ ikpe ka a ghara ikpekwa unu ikpe unu amala ndị ọzọ ikpe ka a ghara ịma unu ikpe gbagharanụ ndị ọzọ ka a gbagharakwa unu nyenụ n'ihi na e ga-enyekwa unu onyinye unu ga-anata ga-abụ nke juru eju nke a bịadara nke ọma yọkọtakwa ayọkọta nke na-ejubiga oke ka a ga-adọkwasị gị n'ahụ n'ihi na ọ bụ ihe ị na-eji atụ ihe ka a ga-eji tụọrọ gị ọ tụkwara ha ilu a onye isi ọ pụrụ ịdị onye isi ibe ya ha abụọ ọ gaghị adaba n'ime olulu onye na-eso ụzọ onye ozizi anaghị akarị onye nkụzi ya kama mgbe ọ mụtasịrị ọ ga-amata ya ka onye nkụzi ya gịnị mere iji ele anya na ntakịrị ahịa dị nwanna gị n'anya ma ị dịghị ahụta obodobo osisi dị gị onwe gị n'anya ị ga-esi aṅa asị nwanna gị nwanna ka m wepụ gị ntakịrị ahịa dị gị n'anya mgbe gị onwe gị na-ahụ obodobo osisi dị gị n'anya gị onye ihu abụọ buru ụzọ wepụ obodobo osisi dị n'anya gị ka ị nwee ike ịhụzi ụzọ nke ọma wepụ ntakịrị ahịa dị n'anya nwanna gị ezi osisi adịghị amị mkpụrụ ọjọọ ọ dịkwaghị osisi ọjọọ na-amị mkpụrụ ọma ọ bụ mkpụrụ osisi mere ka eji ama ụdị osisi ọ bụ ndị mmadụ adịghị aghọta fig site n'osisi ogwu otu ọkwa o nweghị na-aghọta mkpụrụ grape n'obi ogwu ezi mmadụ na-esite na akụ ọma jụrụ ya obi na-arụpụta ezi ọrụ otu ọkwa ajọ mmadụ na-esite n'obi ọjọọ ya na-arụpụta ajọ ọrụ na ihe ọbụla dị mmadụ n'obi bụ ihe ọ na-apụta n'ọnụ ya gịnị mere unu ji na-akpọ m onye nwe anyị onye nwe anyị mụ na-adịghị eme ihe m achọrọ m igosi unu ihe onye na-abịakwute m nke na-anụ okwu m ma na-ejikwa ihe ọ na-anụ akpọrọ ihe yiri onye ahụ yiri nwoke wuru ụlọ onye gwumiri ala doo ntọala ụlọ ahụ n'elu oke nkume mgbe ide mmiri bịara were ike ya tie n'ụlọ ahụ o nweghị ike ime ka ọ maa jijiji n'ihi na e wusiri ya ike ma onye ahụ nụrụ okwu m nke na-eji ihe ọ nụrụ mee ihe dịka nwoke wụkwasịrị ụlọ ya n'elu ala nke na-enweghị ntọala ọbụla mgbe ịda mmiri bịara nwere ike ya tie n'ụlọ ahụ ụlọ ahụ dara daruo ala ọdịda ya dị ukwuu